AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị na-edu gị n'ụzọ gị niile ka onye nwe m gị amara ụbọchị niile nke na-adị ndụ anyị abịala ọzọ n'ụbọchị taa na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ana m amara Chineke ka ọ na-edu anyị ka anyị na-aga n'iru na ntụgharị uche ndị a biko m na-asị gị o kwesịrị ka anyị kpachapụ anya n'ihe ọ bụla nke anyị na-eme a sị m na o kwesịrị ka anyị kpachapụ anya n'ihe ọ bụla nke anyị na-eme n'ihi na ọ dị ọtụtụ ihe nke anyị pụrụ itinye aka na-ekwesịghị ekwesị mere anyị ji na-atụgharị isiokwu a nke na-asị ekpere apụghị ime ihe ọjọọ ka ọ ghọọ ezi ihe ekpere apụghị ime ihe ọjọọ ka ọ ghọọ ezi ihe karịkwa merịọrọ Chineke arịrịọ ịhapụ ihe ọjọọ merịọ ikike nke mmụọ nsọ n'ụzọ dị otu a ekpere niile nke ị na-ekpe n'ime ihe ọjọọ apụghị ime ka ọ ghọọ ezi ihe ọ bụrụ na ndị ụkọchukwu anyị mgbe ụfọdụ nwere anya nke ime mmụọ ileba anya ịmata ihe ụfọdụ nke a na-ewebata n'ụlọ nzukọ Chineke ha gaara ajụ ihe ụfọdụ ma ebe ọ bụ na oge a bụ oge nke oke ọchịchọ ihe ọ bụla ewetara ka eweta ọ bụ n'ụlọ nsọ Chineke ekpere ndị ahụ ekpere m na-achọ ime ka anyị mara n'ụbọchị taa ma m na-abụ m weta ihe ọjọọ ma ekpe ekpere n'ezinụlọ m ma m na-eji aga n'ụlọ ebe m na-efe ofufe ekpe ekpere ọ pụghị ịgbanwe ihe ahụ ka ọ ghọọ ezi ihe n'ihi na mmehie bụ mmehie mgbe gara aga otu nwatakịrị ka a kpọga ụka ka a na-efe ofufe n'ebe ahụ ụmụ okorobịa abụọ abụ ndị gbabatara na were egbe lụghasịa ihe niile nke a na-eme n'ụlọ nsọ nke Chineke gịnị kpatara anyị ji na-eleba anya n'isiokwu a n'ụzọ dị otu a nwatakịrị a mgbe a lụghasịrị ụlọ nsọ nke Chineke hapụnarị nwatakịrị a nne ya were ya gaa n'ụlọ ụka ọzọ ịgọzi nwatakịrị a ịgọzi nwatakịrị a ọ ga-eme ka ọ ghara ịbụ nwa pụnarịrị mmadụ n'ike ịgọzi nwatakịrị a ọ pụrụ ime ka ọ bụrụ na nwatakịrị a gabụ nke ha mgbe ndị uwe ojii ji nata ozi na ihe dị otu a na-eme ndị uwe ojii gara n'ụlọ ụka ahụ ebe ahụ a na-agọzi nwatakịrị a gaa lụghasịa ha ngwa ngwa ndị a ji nwatakịrị aga ịgọzi n'ụlọ ụka hụrụ ndị uwe ojii ọsọ ọpụ ha n'ụkwụ ọ ga-abụ onye ọbụla zọwa isi ya ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ihe a m na-agwa gị akụkọ a bụ akụkọ mere eme o doro m anya na o mere eme ọtụtụ ihe na-eme n'elu ụwa n'ụbọchị taa ya mere m na-asị gị ịgọzi nwatakịrị pụrụ ime ka nwatakịrị ghara ịbụkwa nwa ezuru ezu mgbe m ga-ebute ego amaghị otu esi akpa aha ya ma ebuba ya n'ụlọ nsọ nke chineke onye ụkọchukwu agọzie ya ọ ga-eme ka ọ ghara ịbụ na ezoro m ihe a ezu mgbe m ga-enọ n'ebe m na-arụ ọrụ n'ihi na ana m ahụ ụzọ ihe ọ bụla nke batara n'aka mma ma akpachie were bịa nye onyinye na ụlọ nsọ nke chineke ihe m na-eji enye onyinye a obi m ata na m ụta na imeela m ihe ọjọọ eriela m ihe na-ekwesịghị ka m rie erifela m ma bịa wechọọ amara nke chineke ụdị amara ahụ a na-adị nchọta mgbe ị na-eji ire gị gị tinye mmadụ ibe gị na nsogbu ị bịa gị ikpewe ekpere ị naghị ekpe ekpere ka ị hapụ ya dịka m kwuru na mbido ọ bụ mgbe ikpere ekpere hapụ ihe ọjọọ ndị a izu ori ịgba àmà imegide mmadụ ọ bụ mgbe Chineke na-anụ ekpere ma ekpere ahụ nke a na-ekpe na-anọgidesi ike n'ihe ndị ahụ Chineke a na-ele anya n'ụzọ dị otu ahụ mgbe iji ego ndị a na-ezighị ezi rụọ ụlọ ụka chee n'ọba ebe nzọpụta dị karịkwa ma ị wepụrụ aka n'ihe ndị ahụ n'ezie nsọpụta abịabeghị gị onye mụ na ya na-atụgharị uche ọ dịghị otu ọ bụla nke isi mee ikwa iko kpee ekpere na isi ikwa iko karịkwa ma iwepụrụ aka na ya ya ghara ịbụ mmehie nye gị n'ihi na ị na-alalụsi ezinụlọ gị ebe nwaanyị nke gị nọ ya gị bụrụ nwa okorobịa na-alalụsi ụmụaka ọ dịghị otu isi kpee ekpere karịkwa ma iwepụrụ aka ebe ahụ bụ Chineke gee ntị na ekpere gị lee anya ụmụ abụọ mbụ nke Adam mụrụ Ken na Ebel ọ bụ gịnị mere eji jụ aja ken ọ bụ n'ihi na o rughị eru ọ bụghị ihe chineke chọrọ ma nara nke ebel nke ọma chineke abụkwanụghị mmadụ o ọ naghị eri ngarị ọ nakwanụ ele onye ọbụla anya ihu chineke bụ chi ọ bụ onye ezi omume onye ikpe ziri ezi ụzọ isi na-ahụ ihe a bụ ụzọ chineke si na-ahụ ya ọ bụ ya kpatara m ji na-eme ka anyị mata n'ụbọchị taa na o kwesịghị ekwesị ka anyị tinye aka n'ihe ndị na-adịghị mma bụrụ na obi na anyị nọgidere ihe ndị ahụ na ọ ga-adịrị anyị na mma ọ pụrụ ịbụ na ahụhụ ihe ndị a niile a ga-abịa n'oge nke dị ndụ ma ezinụlọ gị ga-eri uru ya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa lee anya Chineke kpọrọ Sọl oku si ya gaa laa obodo Amalekite n'iyi bibie ha bibie eze ha ihe ọ bụla bụ ihe na-eku ume ebe ahụ ka a zọpịa ha mgbe ekwuru okwu nzọpịa ọ pụtara na ọ dịghị ihe ga-afọ ma Sọl n'echiche nke ya n'ihi na ogere ndị okenye ya ntị ga were ewu ndị gbara abụba na atụrụ ndị gbara abụba na ihe ndị ọzọ ha kpọrọ ezigbo ihe welata n'ụlọ ya nwụrụ eze amalekit agag nwụlata n'ụlọ ya lee anya chineke egbuo oge ziga samuel samuel gakwuru sọl mgbe samuel jụrụ sọl ajụjụ sọl sị na ya wetara ihe ndị a ka ya were chụọrọ chineke àjà mgbe chineke na-ezi ozi ọ dị mgbe ọ sị ga weta ihe eji achụrụ m àjà ọ bụ gịnị bụ ihe a nke ị ga-enye chineke nke a ga-akpọ oke ihe ihe niile dị n'ụwa ma gị onwe gị ọ bụ chineke nwe gị ọ dịghị ihe nke ị na-enye chineke ga-adị ya dịka ihe ọhụụ ọ bụ ya kpatara anyị ji na-atụgharị uche n'okwu a taa naanị otu nnupụ isi a nke Sọl nupụrụ n'ezie mere ka ekewa obodo isrel ụdị agwa nke ọ kpasịrị Samuel ọ bụ eziokwu na Samuel mechara rịọ arịrịọ n'isi Sọl ma ekewara obodo isrel n'ezie n'ihi akparamagwa ege Chineke ntị gị onye mụ na na-atụgharị uche n'ụbọchị taa tụọ egwu Chineke ọ ga-adịrị gị n'ezinụlọ gị mma ma ọ bụrụ na ị tụọ egwu nke Chineke lee anya otu nwaanyị gakwuru onye ụkọchukwu si onye ụkọchukwu na-asị ya ọ bụrụ na ya chọrọ ka ya mụta nwa na ya na onye ụkọchukwu ga-enwe mmekọ onye ụkọchukwu chee na ọ maghị ihe ọ na-ekwu si ya gịnị ka ị kwuru ya sị ee na asị na tutu ya mụọ nwa na ọ bụ ya na onye ụkọchukwu ga-edina onye ụkọchukwu si ya tụfee ya kwa chụrụ ya chụgara nwunye ya sị nwunye ya ma ọ dụọ ya ọdụ gị onye mụ na ya na-atụgharị uche ọ pụrụ ịbụ na ọ bụrụ m dị ka ọchịchọ nke anụ arụ imejupụta ihe obi m na-achọsi ike ma daba na nsogbu ma ọ dịghị ụzọ m ga-esi mee ihe nke dị otu ahụ ghara ịta ahụhụ ya n'ihi na ihe ọ sọkwara gị were hụjue mmehie mmehie bụ mmehie ma mgbe ị na-ege okwu Chineke ntị onye nwe m ga-anọnyere gị n'oge mkpagbu n'oge ọnwụnwa ọ ga-eme ka onye iro dị anya ebe ị nọ n'oge nrịrịa Jehova ga-anapụta gị n'oge ihe isi ike jehova ga-eme ka ihe gara gị nke ọma mgbe ndị ọzọ na ebegharịa aka jehova ga-eme ka ọnọdụ gị sie ike gị onye na ya na-atụgharị uche n'ụbọchị nke taa tụkwasị chineke obi otu ọ bụla ọnọdụ gị si dị ekwela ka o duba gị n'ime ihe nke ị na-ekwesịghị ime obi dị anyị ụtọ otu chineke ji na-edo onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya chineke bara gị ụba ka ahụike na ogologo ndụ bụrụ nke gị n'aha jizọs amen imeela na ndụmọdụ nke ezinụlọ inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya

ọkụ n'ime gị Jehova ọkụ n'ime gị Jehova ka m na gị Mlimeni Jehova, abụ mlimeni Jehova, ka mmetarịkwa unu, ka mmetarịkwa unu. Abụ mlimeni Jehova, abụ mlimeni Jehova, ka mmetarịkwa unu. Abụ mlimeni Jehova, abụ mlimeni Jehova, ka mmetarịkwa unu, ka mmetarịkwa unu. Jehovah, I will imagine Jehovah, and that's all we Jehovah. ọ bụ n'ime gị Jehova ka m ga na-eto gị n'ime gị Jehova ka obi ga na-atọ m ụtọ unu emeela ndị Seventh Day Adventist Church Choir East Central na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke gọzie unu ka ọ na-agba unu ume ka ịhụnanya ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ ụmụ chineke dị ndụ eji m ozi ekele nke onye nwanyị na-abịakwuta ụnụ niile bụ ndị e edoro nsọ ịnụ okwu nke onye nwanyị ka anyị hụdata isi n'ekpere onye nwanyị a na-arịọ izu zuru oke iji ghọta okwu na ime ka okwu pụta ihe n'ebe anyị nọ n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen ihe anyị ji mere isiokwu n'ụbọchị dị taa na-asị ichere n'otuto ichere n'otuto o nwere ihe pụrụ ime na ndụ gị otuto ala gị n'ọnụ ọ pụrụ mee na ihe ndị na-emeela na inwezighị otuto nye chineke okwu a ga-eme ka ị mara na otuto nwere ihe ndị ọ na-eme mgbe mmadụ ghọtara onwe ya n'ụzọ zuru oke ama m na ị ga-eme na ị ga-eme ka obi dị m ama m na ị ga-eme na ị ga-eme ya ka obi dị m otuto na nsọpụrụ dịri eze nke ndị eze aleluya alelu aleluya ọ na-apụtawo ndị ya na mmehie na-agba ekwensu aleluya aleluya n'akwụkwọ ndị rom isi anọ amaokwu nke iri na asatọ ga-eruo na amaokwu nke iri abụọ na otu ọ na-asị onye kwere mgbe ọ gasịrị oge olileanya ebe ọ dabere n'olileanya ka o wee ghọọ nna ọtụtụ mba dị ka ihe kwuru rịị si otu a ka mkpụrụ gị ga-adị o wee tụgharị uche na arụ nke onwe ya nke nwụwore ebe ọ gbara ihe dị ka ọgụ arọ ise tụgharịkwa uche na akpa anwasịra na ọ bụ ihe nwụrụ anwụ ma emeghị ya ka ọ ghara ịdị ike n'okwukwe o jighịkwa ekweghị ekwe nwee obi abụọ n'ebe nkwa chineke dị kama ejiri okwukwe ya mee ka o ike na-enyekwa chineke otuto ichere na otuto ọtụtụ ihe na-eme otuto ala anyị n'ọnụ anyị enwezi otuto n'ihi ọdịda mba ebraham chineke kwere ya nkwa mgbe ọ nọ iri afọ asaa na ise na ọ ga-enye ya nwa mee ya nna ka ọtụtụ mba mana mgbe ọ gbara ọgụ ise ọ bụrụ na o nwetaghị nkwa ahụ akwụkwọ nsọ mere ka anyị mara ihe o ji nweta nkwa n'ikpeazụ nke mbụ bụ na mgbe Abraham na-echere nkwa Chineke Abraham enweghị obi abụọ o kwere kwesị ike iso n'otu n'ime ndị na-alụla nwanyị mụtabeghị nwa were kwesị ike enwekwala obi abụọ nkwa chineke na-emezu chineke abraham a ka na-emekwa ihe ahụ ọ na-eme dịka o mere ya ree na mbụ abraham n'ime okwukwe a na-enwe obi abụọ kwere na arụ ya dị ndụ na ọnwụbe nke ndị bekee na-akpọ andropos ka a ga-asị na arụ nwoke ya anwụla n'arụ nwanyị ya sera anwụbe na sera ga-amụkwa nwa nke a na-akpọ menopos a ga-asị na arụ ya anwụọla mana o kwere agabiga ọnọdụ ndị a ụfọdụ n'ime anyị taa mgbe ị onwe gị n'ime ọnọdụ a mgbe ị na-echere ọtụtụ n'ime anyị na-aga kwa iko asa aga ka agaghị anwale ma hụ ama ọ dị ndụ aga anwale mara ma a ga-amụta nwa n'ụzọ ọzọ uru gịnị ka ọ ga-abara gị ma irite ụwa dum n'oru ma tụfuo ndụ gị gị onye na-aga piom piom piom ịmakwasị na mgbe ahụ ị na-ejegharị nwere ike ịbụ mgbe nkwa Chineke a na-erutela gị nso n'ebe dị nso ebraham eji obi abụọ kwere na Chineke ọ gara kwe ike akwụkwọ nsọ eme ka anyị mara na mgbe ọ na-echere ọ na-echere n'ụtụtụ. n'ihi nke a mgbe ị na-echere na nkwa ọbụla chineke na-ekwelaghị n'elu ụwa nke a na-ekwe n'ime otuto na-abụ abụ n'ezi obi na-enye chineke ekele gị onye na-akọ nwaanyị na-amụtabeghị nwa ọnụ nyewa chineke otuto rịọ amara n'isi ya na ihe ahụ ga-eme nwa agbọghọ na-alụtabeghị di ọ dị ka ihe a ga-enwe omume kwere kwesị ike na chineke mere ya abraham ga-emere gị ya onye ahụ kwere nkwa ga-eme ya akwụkwọ nsọ mere ka anyị mara ebe a na abraham mụrụ ka ọma sị na onye kwere nkwa ga-eme ihe ahụ o kwere na nkwa akwụkwọ nsọ asị na-ekwuzikwa na ihe o kwere re na nkwa ọ pụrụ imekwa na amaokwu nke iri abụọ na otu n'ihi nke ebraham gara n'ihu ịkọta ka ọmazị na chineke ekwela nkwa n'elu nkwa ahụ o kwere na ebe o kwerere nkwa na ya ekwebe na ahụ ya nwụrụ anwụ na ahụ sịra nwaanyị ya nwụrụ anwụ na site na nkwa chineke ka ebraham jiri kweta na arụ ha ka dị ndụ na-aga amụrịrị nwa ahụ ekwere na nkwa n'ikpeazụ nwa ahụ bịara akpọọ ya isak nke pụtara ọnụ ọchị arịọ m na ọnụ ọchị ga-adị gị n'ọnụ mgbe ihe ndị ya gasịrị amamihe na-agabiga ugbu a chọta ohere ị ga-eji na-eto chineke na-enyenụ chineke ekele na-enyenụ chineke otuto na-enyenụ chineke ekele n'ihi na o megheworo anyị ụzọ ka anyị bata ọ na-eme ihe na-adịghị ekwu omume ọ na-eme ihe na-adịghị omume ya eme ya ọ ga-eme ihe na-adịghị ekwu omume ihe na-adịghị ekwe omume ihe na-adịghị ekwe omume ka ọ na-eme n'ihi nke a onye ahụ kwere nkwa ga-eme nkwa ahụ o kwere mgbe ị na-echere agala imehie Chineke agala ịkpa isi ala nye arụsị onye ahụ kwere gị nkwa ga-emezu nkwa ahụ o kwere ọṅụ ga-ezu oke arịọ m ka ị na-aghọta ihe nzuzo na ihe omimi a taa laa na mkpa gị ahụ nke dị ka enweghị omume too chineke n'isi mkpa ahụ o nwere ihe m chọrọ izokera gị dị ka ohi ụka ị chọrọ ime ka ekwesu nọọ na ịbara iyi n'amaghị ihe na-eme n'ime ọnọdụ gị niile chọta ohere iji eto chineke abụ ọma ebe mmechi isi otu narị iri anọ na itoolu na-asị otu a malite okwu nke isi anyị gụọ dị ya agụọ ebe ahụ na-asị otu a ka mbuli elu Chineke dị n'olu abụ ha ka mma agha nke iru abụọ dịkwa n'aka ha ịbụ ọbọ na-arụ mba niile ịbara ndị niile dị iche iche mba iji mkpọrọ kee ndị eze ha na iji mkpọrọ ukwu ka igwe kee ndị a na-asọpụrụ ịma arụ ha ikpe ederede ihe mara mma ka ọ bụ nke ndị ya ndị ebere ya niile nwere toonuja ebe a na-akọwasị ka abụ otuto chineke dị n'ọnụ anyị dị n'ọnụ anyị mgbe niile ihe niile abụ ntamụ ntamụ ntamụ ntamụ malite ito chineke n'ime ọnọdụ a ọ ga-adịrị gị na mma ị ga-enweta ikpe ziri ezi nke chineke ị ga-esokwa ndị ọzọ ṅụrịa dịka abraham n'ikpeazụ ụgwọ ụlọ ga-abụ ọnụ ọchị dịka emere ya abraham n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen onye mgbasa ozi grant emenike imena n'ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ọlụ chineke nke ị na-alụ imela onye mgbasa ozi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail com at gmail dtcom onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo